ụnụ ndị be anyị ekene m unu daalụnụ ka eke unu mee abịa m ịkọrọ unu akụkọ maka nwanne anyị nwoke akụkọ ọbịa wetalụ m maka gịnị ọbịa gụọ akwụkwọ na mba united kingdom ọ nọ kịta ọ nọ ebe a ọbịa n'afọ gara aga kịta ọ bụzi baba dudu unu ma ihe menu ka ọ bịaluteche ọ bịaluteche na-agụ akwụkwọ adanachina ọ na-adajọghali ọ na-adajọghali ego ụgwọ akwụkwọ ego nri adanachi ya maka na ọ bụ ihe niile o sefte ka o ji bịaba ọ bịana na-alụ ụlọ mana chukwuzọlia bụ na o nwekwa talenti na-alụ ụmụ ọrụ dị iche iche ihe zọkwulie bụ na ọ nọ na lọndọn ebe ihe na-eti eti so ọ na-agachata ebe ọ na wee na-atụkọ na-atụkọ ọ wee na-aga n'ihu ihe zọkwalia bụ na ọ dịkwa soshal ọ bịa na-aga ebe niile a na-eme ihe nya ọ na-aga ọ na-aga mm, eh, ọgbakọ niile ndị Igbo ọ na-agakwa protest ebe onye ọfụna ọ na-asakụta bọsi mụ na ya fụrụ na protest ọfụ ọmụmata m ọ bịa sakụta m ọ sị na ọ na-efulu m bido n'ụlọ mgbe ọ nọ na be anyị naija ka ọ na-efulu m na-ege m ntị ọ bịa fụ m wee makụọ m mụ na ya see foto mụ na ya setezie foto ahụ o wee gwakwa m ọsị m na ọka bịakwara abịa na o tebere aka ọ gwachakwa m ọsị m na ọ na-achọkwa nwaanyị andị o ihe eji mmadụ eme ọ dị nnọọ ọ ga-adị nnọọ na eji ebe m 30 eh, yes 35 to 37 yes ọgwa m mụ na ebeli anya mmadụ nsi nsogbu adịrọ mma n'anya mmadụ ịmago ọnụ ka ụmụ nwaanyị eh, afọ n'obodo oyibo si eme ọ bụrụ na fabiara na emebe gai fa na-asịkwa ekwe mgbanye n'aka onye ịgwara otichepụ aka ee eh, onye nwere akwụkwọ kedu ihe achọrọ m ya onye nwere akwụkwọ achọrọ m ya ọkwa ka ọ bịa welu m eh, wee ghọrọ ada ma ego diga nka nka nka onye a gwara otichepụ aka ụgbọ ọsọ si na ka ezike ihe a ofu onye gwara m ka m gwara ya hei echezokwa m ncheta the world o use o nwekwu mama mmadụ ngwa o nwere nwa nwaanyị ngwa ya si ya na o nwee nwanne m nwoke na-achọ nwaanyị ya mee ka ka ọ nụọ nwa ya na ọ dị mma na o nwee brighter future o nwee ihe kọmentị o nga azụ mgbakwu ya nkịtị so ọ na achọkwa n'aka ya ọ sị ọ chọlide n'aka ya o ndị ụmụ nwanyị gbaa anya anụkwaghị m fekwe ekwe anụ ya o fekwere anụ ya o nwee mbọsị ọ na-ebezi akwa na-akọrọ m na-asị m na ịma na onye jisi ike kweta ya maka na o nwere akwa o nwee bọsị faji restọrantị na-eli nri okwugheli ọnụ o nwee ihe nwe okwuru nwaanyị wee e, wee iwe kwụrụ ọtọ ghara ya na-apụ ọbịakwa na-ayọ nwaanyị biko nwaanyị nwaanyị mụọla hei anya mmiri ju ya anya ọkpọba m mbọsị ahụ na-agwa m si nekwa ihe nwaanyị ahụ mpụta n'ọnlaịn mbọsị ahụ na-aba mee live vidio na-aba na-aba maka nwaanyị ahụ mbachicha mba nke ahụ ga ọ gụchabaghị akwụkwọ ahụ ka ọ na-agụchazi akwụkwọ ka o nweta sponsorship and ọ dị intelligent ịmara nwoke be anyị a dị nnukwute intelijent mgbe ọ na-agụchazi akwụkwọ ka o nweta e, o ji eme visa sponsorship were ego sefte wee mekwa ya maka ejikwa ego eme ihe niile bụ ego ego o welie wee mee ya enyezie ya ọrụ ka ọ na-agụcha masters ya niile ahụ ka ọ na-enweta work sponsorship ọ na-azụkwa eche uche ma ọ ga na ọma nnazụkwa ọkwa onye na-ebi na one room na-ashi apartment ọ na-ebi na one room na-achị apartment na-echike ike wit ịmago na-achị ya n'ịmago ihe bụ eh, apartment ya na-achị anya na-achị akwụ ma room kịta ịma ihe mere ifu apartment ifu eh, eh, afụkwana ifu ịfụzie onye a na-ajụrụ ajụ wee nwetakwu ọlụ ịma na masters o nwekwuru ezigbo kọọsụ wee nwetazie ọrụ ọ bụzi na baba dudu ọ na-akọrọ m si one day ọ ga-abịa host mụ na ezinụlọ m na bie ọkwa m bịa nọrọ ka blebu ọkwa m gbasapụcha arụ na bie wan room fa na ashia ụmụ nwaanyị bịa welie na-akụ futbọọlụ na-akụ futbọọlụ ọ dịrọ mma ifu nwanne gị na-ata afụfụ bịa ịhọzụlụ inyeli aka ị na-enye anya lọv ọnya n'ụbụ onye ahụ onye ahụ nwee bright future n'ụbụ onye ahụ ọ bụrụ ma omeketelie e wee bịa bụ na ịnụba ei mma echetewa wọdụ ụmụ nwaanyị na-eyuzu ei cheta ezimo ịmara something like ịbịa ligbu mmadụ like ịbịa yuzu mmadụ mana o nwee that particular word ana m achụ ya ka m nweta ka m wee kọọrọ unu ya so hei ịma ọkwa ndị ọ na-ayọbike ebe anya mmiri ịma na ọgụchazi ya nweta ezigbo ọrụ ahụ ịma na fa na-agbazi tiketi fa na-anụ ọgụ fa na ọgụ fa na-azụgbu ana fa na-ayọzi ayọ fa na-abịa achụpụzi ya n'ụlọ fa na-asị ngwa ka anụba ma nke anwụ mali ọla ma ndị juli ajụ fa na-asịzi ngwa ka anụba maka na o mechikwe nya ndị anwụ duchali ọ gbakọtara azụ ọ kpọgonu fa na fonu si fa na ọgụchago na onwetego ọlụ na onwetego mm, e, ste na ọlụ na ste si ya mekwe nya bịa malibie tizienu nufa. ịmagolugwu ezigokwe nụtana na ịmakwa ndị anyị bụ wee buga wee buga ka kafa matakwa na ọ dị mma taa ọ dị njọ taa ọ ga-adịkwa echi ọ dị njọ taa ọ ga-adị mma echi onye dara ada tata ọ ga-ekonye echi ya ka m ji agwa unu ka unu bịa nwee hope mara na onye dara ada taa ga-ekonye echi inenine mmadụ enene inenine ịfụ mmadụ inenine ọ bụgodị na na ọ bịara chọọ ịnụ gị ị kwesịrị inye akwụkwọ niile mana free ọ ka ndị Ghana si eme fa na-anọ na kọmuniti kọmuniti ịmara a na-eme mitin onye bịa na-eme ntụrọdọ nkọwa ka anyị si eme ebu ndị Igbo unu ga-ebido mebie nwoke na nwaanyị ga na-eme miti ee eh, ndị ndị lokal gọọmenti by lokal gọọmenti ma Igbo ozugbo ozugbo ezigbo a na-eme mitin a na-emekọta mitin ọnụ onye bịa ome ntụrụndụ nkọwa anụgokwe m di anụrọ m di ana m achọkwa unu si nekwa onye bụ ngwụrụ ya na ọbịa ọkwa kafa si eme chekwelu so ndị be anyị ka ndị obodo ọzọ si eme bụ onye bịa ọbata na ọganizeshọn ndị befa unu emekebezina nke ụmụ nwaanyị iche ụmụ nwaanyị adịghị abịa na nke ụmụ nwoke ụmụ nwoke mebe iche ụmụ mebe iche mba a na-emekọta ya ọnụ o ka esi emekọta ya ọnụ ka esi emekọta ọnụ eji idea amaghachikwa achọ di na nwaanyị amaghachifa ya ka m ji asụ na ọkwa m taa ihe m postu nje na-amụ amụ ndị na-akpali mmadụ a na-akpali unu emezinye onwe ndị ọ dị mkpa ọ bụrụ mmadụ mee ihe ịmara ebumnuche ịmara ma ọ dara ada taa ịmara ma ọ ga-ekunye echi ị na-amụ ya amụ ịmara kọndishọn mmadụ no kọndishọn is pamanent o nwere kọndishọn dị pamanent ya bụ ijizi e na ihe mere mmadụ mmụọ ya anwụ iji na ihe mere mmadụ ikwesịrị inyebeli aka ikpe unu kwesịrị ikpe ekpere n'isi nwanne anyị nwoke na-achọ nwaanyị maka na ụdịrị ọrụ mmadụ mma ụdịrị ọrụ mmadụ ọ na-ebe akwa ụdịrị ọrụ mma ọ na-ebe akwa ifunugo onye ọ dịrị mma ọ na-ebe akwa mba so etie ihe maachị a unu amụzi na amụ o nwere o nwere otu ịmara nwaanyị eh, ọgadagidi eh, ife ụnụ ụlọ ya ee eh, nya mana ọchọ dị ọchọtakwanụ dị n'igbo klaasị ya onye nụli akịta ali ka bọs maka ọ dapụta ụzọ olu ya anara ebu ya ịpụta ịmago na-aga klọb na-agagharị ka a na-afụ ya na-aga mana ọ gwara anyị anyị meli advat o nwetakwara ọkwa ya eh, di ya na-ekene m kịta na-ekene m si kedu ihe o ji ga akwụ m ụgwọ chọs m maka na otu ụtalị eh, gold otu ụta gold jos na ịma advat ụdị anyị na-eme anyị adịghị egosikebe iru mmadụ so nọmbịa ịkpọ ọnya osi na ya rụrụ onye ọchọ ịnụ nwaanyị unu ji gaa na-amụ amụ o kwesịrị o kwesịrị chacha o nwere ndị ọ dị mkpa ọ dị mmadụ mkpa unu emezi n'ihe a unu na-eme a na eme unu na-amụ amụ ka ihe unu na-amụla amụ akọrọ ọnụ ọ maka na ọ dịla unu mma ka ọ dịla unu mma ọ dịla onye ọzọ unu gbakwala ọgwụ unu nnọọ unu pụta unu kpee ekpere ịmaghị ịbịazi anaghị diskọreji mmadụ ọ dịrọ mma ịbịazi bịa anaghị diskọreji mmadụ ịfụrụ ya o wee kpọcha ndị ahụ wee sifa na onwetegokwa ihe ee wee sifapa bịa malibie fa wee machalubie fa wee na-agbazi njem ma ọkpọfa ma ọkpọrọ fa asịsa ị na-akpọ m ị na-akpọ m afụkwa m mis kọl m abịa ka ezi mgbe a ga-eji kwekọ aka ka ezi mgbe a ga-eje m ego ọ na-emezigo anyị ọ na-ajụ na-asị ọnya na ndị anwụ gbalịa anụkwaghị m mgbe Johnny Drọf ọ bụ ihe ọ na-ajụ kịta ọ na-ajụ m ya ọ gbagwojuo m anya mgbe si na mma abịa abịagbu ya nwụ nke unu kwukene ndị ahụ gbalịa anụkwaghị m mgbe ihe na afị ya arụ wee jụ ma ndị mali ya ọla fa na-abịazi ka ọnụ ọfa ọnya nụ ọfa ka ọnya anụ nafa ọnya nụ ndị gbalịa anụkwaghị m mgbe ije adịrọ mma mgbe Johnny Droff fa jụrụ ajụ ma ndị ọla ma ndị ji akụ futbọọlụ ma ndị ejiri ekpolu ihe anya mmiri akụ